Yeah, before I start, I be young new beat killer. Rapping every beat I catch me, I dey killer. am small boy, big talent on the low. From instance, I'm on a onye book. chalacha obi kubana nye m chaa odogwu na ọbụ ezigbote onye obodo igbo ga-eme yet to never blow boys still don the low dey grind for the low igbo ga-eme living like a boss eze gị ka make you sign boys eze gị niile eh, boys kubana chi priest i dey feel you o odogwu give away you no go bad if you do song give away show me love i need love nwa afọ igbo eze mmụọ ndị igbo wo igbo nwee mee you no go if i be one of the men Igbo wee mere You no go bad if I be one of the men Igbo wee mere Aka eze mi ya wan bi me Igbo wee mere Josesa mi ya wan bi me Igbo wee mere Akpọ ya dịka movie Igbo e mere Akpọ ya ede history Igbo wee mere Akpọ ya dịka movie Igbo wee mere Akpọ ya odogata eze you no go buy memo obele eze been a long way coming i don grind ata eze biko mee eze i lose one small wire. Said this man don't admire. That's why they also I know tire. Why me for Dubai? Tell her to case my flows too hot, bring AC. Man, I was born to be a star. Because me for five ten with the big dreams. When wanna live like a star. You money, electronic money, give me up day, make a make some money. I wanna take care of my mommy, chill out my circle, man, for me. Even when man, you know bad if I be one Igbo wee mere You no go bad if I be one of the men eze wan bi me Igbo wee wan bi me Igbo wee dịka move Igbo wee mere ede history Igbo wee mere Akpọ dịka move Igbo wee mere Akpọ ede history 142 ọkwa anyị na Lọsin Nọni Odogun na MJ Nice Igbo ezigbo Mike Tere esu taịtụ ọjọọ Wave Mix